odogwu n'agha oje na mmụọ oje na mmadụ chukwu abịawo nke nkene gị anyị abịawo ka nkene gị o olisi abị n'igwe osimiri ata onye na-eme mma onye na-agwọ ọya odoguo igwe ka igwe mma o chukwu n'ịdị mma n'ịdị mma chimara orumo chukwu n'ịdị mma odogwuma n'ịdị mma asị m chukwu n'ịdị mma ịdị mma olise abịa iwe chi obi m narị ekene eni chi nwa akụ o narị ekene eni ya see who we have here evangelist choose Praise Channel. He's here to worship God. To worship God with me. Just wherever you are, lift your hands as we worship the King of Glory. Ka anyị kenee ya n'ihe ọma ọ Ka anyị kenee ya. Jesus. ma papa ịdị mma chineke mo nara ekele onye nwe m dada ịdị mma eze m ịdị mma ịdị mma ọdụm juda nara ekele mgbe niile Chukwu dị mma ebube ah, Chukwu mma o onye gara ije n'elu mmiri o Chineke dị mma o agbara nkịtị ọkụ juru.

Jesus. na ịbụ onye ndị mmụọ ozi na mmadụ na Eze m na ịbụ onye ndị mmụọ ozi na mmadụ na onye n'ime ozi na mmadụ na mkpịsị agha oh. eze oh. onye na mmadụ o onye na mmadụ onye na mmadụ na oh. wetie <laughs> akpọ gị dike n'agha ị ihe nji akpọ gị Jizọs ị mere ihe nji akpọ gị eze ị mere ihe nji akpọ gị dike n'agha a ah! ị mere ihe nji akpọ gị dike n'agha nzọpụta ị mere nji akpọ gị dike n'agha oh, na-egwe ọrịa nke ị gwọrọ m nekwa ọmalịcha ezinụlọ ya inyere m ị na-edu m iche mere m ji akpọ gị dadị dike n'agha dike n'agha dike n'agha dike n'agha dike n'agha dike n'agha ebube Jizọs ị mere ihe nji akpọ gị dike n'agha a sị na ọ bụghị gị Jizọs onye ka m ga-abụ taa ọ bụrụ na ị rapụ ndị ilo ka uche ha mesue n'ebe m nọ aga m abụgo onye chezọrọ echezọ n'elu ụwa ma Chukwu ana m ekele gị dadi i ihe nje akpọ gị dike na Chukwu n'imewe ihe m ji akpọ gị dike na imewe ihe m ji akpọ gị dike na

dike na ndị ọkụ isi n'ebe a na-ekpofu ahịhịa wepụ n'ime elu imewu ihe ndị akpọ gị na gị bụ umegbu imewu ihe ndị akpọ gị na imewu ihe ndị akpọ ana m enye chineke ekele oh. ana m enye chineke otuto m orie oh. anyị na-enye chineke ekele oh. n'ihi na o megheworo anyị ụzọ ka ịbata ana m enye gị chineke onye ọma ekele dadi ana m enye gị chineke m otuto ọma ana m enye chineke ekele n'ihi na ọ meworo anyị ụzọ ka ịbata o megheworo anyị ụzọ o megheworo anyị nsọ nye otuto o megheworo anyị nsọ ka anyị bata o megheworo anyị nsọ hey o megheworo anyị nsọ o megheworo anyị nsọ ka anyị bata blessing gwa ya

bata n'ụgbọ ndị ọma Jizọs maka na obi ka anyị bata Thank you, Lord. We O ụzọ ka anyị bata. ụzọ nzọpụta ụzọ mbuli elu ụzọ ọganihu, ụzọ inweta mkpụrụ nke afọ ụzọ inweta ego ụzọ ime ka mba ụwa dị iche iche kwuru chim chim chim ife a na-agụ ọfụma o meghegwo o meghegwo o meghegwo bata n'ime jizọs bata n'ime ụgbọ bata bata bata n'ime jizọs ụzọ emeghewo bata bata bata bata bata bata onye nwere jizọs nwere ihe dị mma otu aka ọ dị <laughs> onye nwere jizọs nwere ihe oh, dị mma a sị m oh, bata bata n'ome ihe ụzọ ka ana m akpọ gị jizọs ana m akpọ gị emmanuel ana m akpọ gị onye nzọpụta ah. ezu ụwa niile omemma ana m akpọ gị jizọs eze ndị eze na eze eze ana m akpọ gị manuel oji katapila akpụ afọ ọnụ ana m akpọ gị onye nzọpụta ezi ụwa nne nna ndị na-enweghị nna ana m akpọ gị jizọs nne ndị na-enweghị nne ana m akpọ gị Emmanuel di nwaanyị ajadu papa na m akpọ gị onye nzọpụta

nzọpụta ana m akpọ gị ana m akpọ onye nzọpụta onye nzọpụta ezu ụwa niile maka ọ na-eme yes ibe na-adịghị omume otu a ka ọ dị mana ebe ọ na-alabara ada ya ọ na-eme o oh. na-efere ya aka gị ihe na-adịghị ekwe omume o oh. nwanne m ọ na-eme ọ ga-emere gị ya ọ ga-emere gị ya na-efere ya aka nabata ya n'ime a nwanne na-eme ihe na-adịghị ekwe omume nwanne m nwanyị ọ <laughs> ihe na-adịghị akpụọ ọgwụgwọ chukwu na ya ọ na

jesus ma ihe ọ ga-eme olileanya ndị nsọ n'ebe ọ nọ ọ dịghị ihe na-apụghị ime dịghị ihe na-apụghị ime n'ebe ị nọ jizọs ihe na-adịghị ekwe omume ọ na-eme ihe na-adịghị ekwe omume fere aka gị fere aka gị ọ na-eme ihe na-eme ekwe omume na-eme ihe na-adị omume ihe na-adị na ọnụ gị ebe ahụ ya otuto ọ bụla ị nọ nye ya otuto bulie ya elu ọ maara ihe ọ na-eme na ndụ gị akwụkwọ nsọ gwara anyị na oziọma nke jọn isi isi ama okwu nke isii na jizọs ma ihe ọ ga-eme <laughs> gbasara ọnọdụ anyị nọ n'ime taa gbasara ibu nke ekwesịbụ gbasara gị jizọs ma ihe ọ ga-eme gbasara mkpụrụ nke afọ ị na-ebekwu ya akwa afọ ụbọchị ọ ma ife ọ ga-eme ị na-achọ ọrụ ọ ma ife ọ ga-eme akparịrị gị maka na ị nweghị ego ọ ma ife ọ ga-eme ọ bụ ya na-eme nke a kpọrọ fibroid ọ ghọzie fine ball ọ dịghị ọ na-apụghị ime ah. onye jere ije n'elu mmiri o Jesus Jehova n'ịdị mma n'ịdị mma <laughs> onye gara ije n'elu mmiri o there is nothing too hard for him to do Jehova n'ịdị mma onye gara ije n'oke osimiri Giulio, Giovanni Dimao. Ọkwa ya gbalụ nkịtị okwu juru n'ọnụ ya. Ekwu eme. Ekwu eme. Giovanni Chukwu anyị mma Onye mere ihe o. nye ya otuto maka na ọ ma ife ọ na-eme n'ebe ị nọ ọ ma ife ọ na-eme n'ezinụlọ gị ọ ma ife ọ na-eme n'ebe ị na-alụ ọlụ ọ ma ife ọ na-eme n'ebe ị na-eji ozi ọma ọ ma ife ọ na-eme gbasara gị biere ya ndị dị nsọ mee jizọs eze na ndụ gị ọ ma ife ọ na-eme ọ ma ife ọ na-eme too ya <laughs> too ya na dike too ya onye nwe anyị eze asị m too ya soro m too Jizọs soro anyị too ya maka na too ya onye nwe anyị eze o kwesịrị ọtụtụ anyị e. o kwesịrị ntụkwasị obi anyị maka na ebe Jizọs anyị nọ sọsọ ọrụ ebube dị n'ime ya na ịnọtago biko too ya too ya n'ọbụ dike too ya onye nwanyị eze mma dịrị gị Chineke mma mma onye ọma mma mma dịrị anyị agbakula ezuru ike ekecheta echezọ mkpa ma mma dịrị gị onye ọma ọtụmepo juda dike na-adị mkpa ma mma dịrị gị onye ọma ọwara ụzọ n'ịkpa tigbu agbara n'ihu arụsị ma mma dịrị gị onye ọma chi na-aza ekpere chi na-ebu ibu ma mma dịrị gị onye ọma o o Chineke o oh, onye ọma ee eh, o oh, Chineke o oh, onye ọma ma mma dịrị nna m kwuo ma mma dịrị gị o onye ọma ma mma dịrị gị o chi Naijiria ma mma dịrị gị onye ọma mma dịrị gị o ụwa niile mma dịrị gị o onye ọma o Chineke Ee Chineke asị m na-eme meghe obi gị nara elu Chukwu gị ọrịa nye ya ekele

ebube dị ka ịbụ ebube ebube ebube chukwu onye ebube ebube dị ka ịbụ ebube ebube ebube ebube ebube ebube ebube jizọs ebube ebube ebube ebube ebube ebube ebube ebube ebube ebube ebube o ebube, ebube dike ebube, ebube, ebube ebube, ebube, ebube, ebube ebube ebube ebube ebube dịka ka ibu ebube dịka ka jisọs, ebube ebube bọya jisọs bọya Jizọs ugbu a bọya Jizọs bọya Jizọs ọrụ ebube ebi dọkịta ebube ikpọ ya Chukwu n'oge asaa otu a nwanne m ya Chukwu ọ ga asa gị o kpọ ya chukwu n'ọzara mgbe m kpọrọ ya n'ọzara m mgbe m kpọrọ ya n'ime mkpagbu gị kpọọ ya Chukwu n'oge gị maka na ọ bụ meza ya onye Hallelujah Jehovah <laughs> Hallelujah Jehovah dị mma Jesus haleluya Jehova nwotuto haleluya Jehova dị mma haleluya Jehova nwotuto haleluya Jehova dị mma haleluya jehova ahụ otuto anyị na-enye gị otuto anyị na-enye gị otuto jehova dị mma haleluya chineke gba otuto ebube haleluya chineke nwe ekele o

imeela